Atara m piza n'ụlọ akwụkwọ m taa. Atara m piza n'ụlọ akwụkwọ m taa. I ate pizza in my school today.